igbo bụ igbo asị m ụnụ nke onye chiri nyasịrị ụnụ okwu nwa ọzọ bụla na-akpụ n'eri akpụ nkọ mana nwata na-ewezi m iwe ke ka nwaanyị ga na-ese yuzu iphone 6 na iphone 12 nwaanyị na vileji na-aya akara akara mmadụ tie egwu ibuli ya n'isi were ya mee tiktok were ya n'ebe uche gị gbata ma ngwa bụ nwoke na-ekiri tiktok ụmụ nwanyị na-emepụ nwaanyị na ihe ndị awe jee hozụlụ ọkụ ụmụ nwoke ibe gị ụmụ nwoke ibe gị nwee 20 milion na akaụntụ kịta anọ nwa na na sọsọ na-eche maka ụmụ nwanyị nyash nyash nyash ife nyash ga-enyere gị aka mee ọ bụ ife ọzọ na-abụla ọlatago oricha nke dị na ya pọket wa otu aka m si wee gwu na put my light awa inside my akpa wa and light awa na chena na-egwu egwu chena na-apụghara oge m na-agwu nwoke onye ụmụ ọta dị etinye aka na mkpa